Igbo ndị ọma na-ege m ntị ụkwa ji bịakwa n'ụbọchị nke taata bụ okwu dịịrị ndị na-aṅụta nkwụ maka ha jụwago onwe ụfọdụ ya bụ ebe ya anọ sometimes a na-ekwu ụkwa na-asị gị na onwezi ebe a na elezibute nkwụ ọkụ dị nke a onwezi na ndị mmadụ emebichaa ya ma ndị a na-emego ụfọdụ na-anakọ na ntanetị n'afọ ebe a na-ejidesi ndị na-agba nke fake ma ndị na-agba nke a fake everywhere na-agagharị Onye na akwụkwọ yes na onwe ndị ka na-esite orijinal onwe ha bụ guruji na go deko mkpụrụachi ya bụ mkpụrụ ya like this kai kai bụ original one na-abịa tatu ya nwantịntị like this wee gi ya kweta na ọ na-eme ọ ya nwa ka nwoke ma eje nyopue na vidio wee na-anụ the location mefekwa ka esi eme ya wee na-ekwukwa na nyabụ ihe anaghị elu ana na ka a na-achọ ibido ibiri akwa n'ụgwụ ya apụtakwa emechaa ha n'ozugbo ndị na-ego ya ka wee goro ha pụtasị egolizie ndị na-awị nke ha ihe dị ya ndị na-awị ma mkpụrụ ọgwụ n'ime nke ha ka ọ wee na-egbute egbu ndị na-eji akụ ya mmiri ndị na enweji som kemịkal dịzi iche iche mụ kemịkal a na-agba na nnukwu rọba ma ọ ga-agbazia ya ya abụ ihe ka ọ wee ọ na-egbu mana dị isi original one mbụ nke ọ ya bụ ị na-aṅụ like kata mee ya na-ebu ebu like ị na-adịtụkwa yonga gị na-adịtụkwa mochi yonga ị na adịkwa fresh ụhọ nke a pụtasị gị na shuga atalisia mmadụ akwala mee nke ma onye na-aṅụ nke ala iso jide gị mgbali afọ ọ na na-esechasị gị maọbụ akwara gị akwụsie ike ka mmadụ biko <laughs> ekele vidio akụrụ ghọta ihe m na-ekwu ụmụnne m ekenekwe m ụnụ i present you ụmụ dị diochi nke dị n'ime ọzọ obodo n'ime akwa dị n'ime kwụsịgo lokal gọọmenti anambra steeti anyị nọ na udengwọ the famous udengwo people na-ekwu today about some people now say eh ka ije nude mgbo this is the place take a very good look at this place and the, the most interesting thing not this very place bụ na ọ bụrụ sọsọ ngwọ ka ele here and ebe a na-eproduce kwa ife a na kai, kaikai na-elekwa ma nne here don't worry watch this very video from beginning to an end Here, afụ a lot of things this video is all about If you did teach a na this very place take a look if you want to get raw palm wine or raw kai kai snap come to this very place ihe enweta the raw one ife anyị nwere nobody here, erika you can only see such thing in this very platform in this our page so if you're not following this page make sure you give us a follow and make sure you share this very video if you find it interesting follow me let's go and show them a lot of things this place is all about ka anyị jee n'obodo jee okwu gbasara ọdịnala obodo anyị mhm, ya bụ ndị mbụ jiri bido mhm, ụbụ ụwa were nyara na-akpa ọgwụ m ka njegbuo nwanne m akwa obi nwanne mere m so ụmụnne m I met this very young man na this very Umudiuchi Ozubulu ebe a na-akpọ Udemgbo afụrụ m ya na this very place so ka ọ kọwala anyị ife dị iche iche nọ here ife ọma gbasara this very place so my brother kedu igbo bụ igbo gwa igbo afa gị igbo bụ igbo ekene m ọnụ. na mbụ afa m bụ ugochukwu udo agbara abụ m onye akwa eziola ọzọ bụ n'ime kusigoloko gọọmenti abịa n'ebe a ya anyị na-akpọ ebe ahụ ose ọzọ bụ ị na-anya ya afụ ya ụmụ dị ọzọ bụ nke dị na notis bọọdụ dị ebe anụ. ọzọ dị ka ibe ya anyị na-enwe ọcha ebe a nụnwa echi ịnweta ọcha n'ụtụtụ ebe anụnwa ị ga-abịa ebe a nọdụ bifo 9 ọkwa 9am ndị mmadụ esi n'ime ọhịa bupụtasịa mmanya ngwọ pepụl egorie ndị na-atụ mgbele nkwụ ka egorie burukwa ga ebe dị iche iche ebe ha na-ana ele then after that ọzọ ihe enwetakwazi ọcha again here ya bụ around 4:30 or something thereabout enweta nke mgbede nke a na-akpọ mmachu dịka anyị si akpọ ya then ebe na nke anụnwa gasịa enwere ọtụtụ ndị ọ bụrụ na ị na-anya efụcha hot dị iche iche ebe anụnwa ka a na-eprodus orijinal hot nke a na-akpọ kai kai ụfọdụ na-akpọ ekenkana ụfọdụ na-akpọ ya adaogbe mana iche inweta ibi ịbịa ebe anụnwa ihe enweta ihe a na-akpọ orijinal kai kai direct direct denụ oncloser ka anyị si eprosesi ya bụ na ụtụtụ anyị teta ngwọ like ịya anụnwa 25 liters anụnwa 6 ka anyị na-agbanye ebe a ngwa a na-aṅụ aṅụ ngwọ a na-aṅụ aṅụ anyị na-agbanye akpụkpọ ebe esi ebe anụnwa gbanye n'ime drọn a hmm. anyị wee tinye ọkụ ọnda the drọn hmm. ọ bụrụ na ọ sụba sụba well well well sụọ ọfụma hmm. ọ bụ ọrịa the vapor agbagonite through this hose gaa ebe anụnwa mmiri anụnwa dị ebe a ọ na-ajụ paịpụ oyi ị na-anya ebe ịfụ na mmiri a paịpụ a ga stret esi ebe a pụta then the vapor na ya atụ ntụ wọta si ebe a na-abanye n'ime 20 liters anụnwa then ọ bụrụ na ọ gbajuo depend on the capacity that is the quality of ngwa ịgba n'ime ebe anụnwa o si ike wela e transfer ya de n'ime n'ime ebe a tukwupe ebe a na-eme nkwupe ebe a ka ị ya agbanye tinye funnel wee gbanye ebe a tinyekwa ya ọkụ on the again ọ bọil ya as much as 6 then o esikwa tru this pipe gaa ebe anụnwa mmiri a na-etisi n'ime drọn akara nka ahụ ka ọ ghara ịdị amị dị mmanya when this pipe ọ bụrụ na pipe adị hot ọ ya esizi mmanya ọma mbazi fe ọ ya agba ana ọ deses hot o ya eme ya ebe a na-apụ ụzụ anwụrụ ọ bụrụ asị ebe a ya apụ ya eleduzu the power of the kaikai ọ bụzi ife ọ ya agbata then ọ bụrụ na ịgbanye ihe ya ebe a nụnwa itinye ya ebe a ọ gbajuo ihe osizi ebe a na-agba ife a ga-enweta na ya 10 lita Okay. 10 liter of original kai kai out of 20 liter. fa enweta na ya 10 liter n'ụwa. Then ọ bụzie na the power nkwụ ịgbalị ebe a ss ọ ya enye gị ebe 2 bottles or 3 bottles after this 10 liter. After this 10 liter. Yes. Okay. Ọ ga-enye gị ya. Then nya ka ndị mmadụ na-abịazi because anyị adịghị eje afịa. Mm-hmm. People na-abịakwa ebe a bịa na-ego na-aga various places. Ụfọdụ ndị dibịa na-ego ụfọdụ ndị na-agba nkwụ kacha ndị na-agba nkwụ ndị na-eme ife omenala ụmụ mm, mm. ndị ụmụaka na-anụsi di abịa ebe egorie so ọ dị ezu ọnụ nke ahụ efu n'isi ebe a na egokwana ego nọ esipụtakwara ya bụ na ele mm. ọ ya dị ihe anyị na-alụ ebe a n'ụwa so nke bụ eziokwu bụ na ife ịkọrọ anyị juru anyị afọ bikos mụnwa na onwe m aka bụrụ m mara na na ọfrọm ngwọ ka esi esipụta ka anyị ka anụnwa a na-ele na be anyị amarọ m efeli m na enwere something dị special esi hmm. eme ya bụ amarọ m nọ direct from ngwa anyị ka esi esipụta ya so ya bụ ife dị m ọ dị m obi ụtọ ka isi wee kọgbara anyị ka ụmụnne anyị dị iche iche marakwanụ the process a na-aga before e wee nwee ife a na-akpọ kaikai na anyị nwekwanụrụ ife dị iche iche n'obodo anyị awa people na amara ọ bụrụ na gọọmenti ma ndị mmadụ nyelu such people aka uh, uh, um, n'obodo a ịfụrụ na anyị enwe lot of work anyị enwe lot of job for our people eme this thing mee ya ọ dị in a big way anyị enwe anyị oyi provide employment for a lot of people create a job na society or end there some certain criminalities in our land or end there some certain kidnapping and a lot of atrocities a na-eme na our land today So these are some certain things the government or the people, the able, should look into. Let us build our land. Let us support our own. We cannot continue like this. These are the kind of people ekwesịrị look into help ọfa establish ife ka come let us take a good look how this place looks just careful what it's all about. Okay. mmiri ya na-esi na ya ebupụta mmanya ọcha n'ụtụtụ ma na mgbede ma na-etepụta aka nke anyị ji esi kaikai hmm. mmiri agala obodo dị iche iche isi from mmiri Ọnịcha saịdị River Niger bata mmiri a mmiri bata mmiri a Ekulo batara ya Eze batara ya then o si ebe a gbadaba ọ gara ụlọ asọ hmm. ụlọ asọ ọ gara akwa ihe ala hmm. osi ebe a baa Rivers steeti wee dirizie gaba obodo ndị ọzọ so dị mmiri isikwa ipe esi ebe anyagide ụgbọ wee gaa ebe niile anyị chọọ ịganụ na ịmala na onye amala ana nwee ike ifu mana ịmara ha na anyị esi ebe a gaa obodo ndị a niile mkpọrọ afa osisi anụnwa ka a na-akpọ osisi ngwọ nya ka anyị na-etepụta nkwụ anyị na-aṅụ aṅụ mm. ndị a ndị e tegburu etegbu ka nke aka na-ete ete ọ bụrụ na ị gaa isi ebe anụnwa efu obere nke etiri ife n'elu hmm. nke a ka aka na-ete ete na nke obere anụnwa dị ọnụ nke obere galọn dị na kịta aka galọn dị na ya ka a na-ete ete ka ndị lesigoro nke ụtụ ụfọdụ fọziri ịbịa nke ife na ahụ eburukwa ụgbọ baa ime ọhịa wetepụta nke a na-akpọ mmachu so this very place na ọ indigens nwere a na ebe a na-ete mmanya ebe a ka ọ kedu ndị na-abịa ete mmanya ebe a ọ dị villagers ka enwelu ndị nwelu patikula mmanya nwelu ngwo nke fiche kedu ndị na-etegasị mmanya ah. outsiders ka indigens ndị na-ete mmanya ebe a dịka o si wee dị na notice board a na ka ndị ọzọ bụ hmm. mana abịa n'ọzọ ọbụla ndị nwe ebe a ndị a na-akpọ akwa community the last village a n'ụlọ gbafeta bifo na-erute ebe a ebe a na-elufu new building hmm. ọ ndị akwa community nwe ebe anụnwa then ịbịa n'ebe e n'aka n'aka ọ ebe m na-alụ ọrụ ka onye ọzọ ga-arụ ọrụ ime ọfịa anụnwa nwere mkpa mpaghara ebe onye si ete mmanya nke ya den hmm. onye bịakwụsị saịdị nke ete nke ya mana ifere ka ndị Enugu ma Ebonyi steeti ma ọ bụ of Anambra enwere ike ịbịa ebe a tee nkwụ hmm. except na isi onye ahụ ngwa na-eteta nka nwa ọ na-alụta ọrụ ebe a tee ije chekwa nachi ya hmm. so ndị na-arụ ọrụ ebe a bụ ndị ndijin. ndị ndijin ndị nwe obodo ndị nwe obodo ọha na-ete nkwụ anụnwa n'ebe anụnwa Okay. Okay. So enwekwara obodo ọzọ ngwa na kịta ude ngwa luturu ka ọsọsọ na ọzọ blak ọ na-enwe obodo ọzọ enwekwa ike mmiri ala nkekwara tu and ngwa dịkwa tu that place. Mm, ihe dịka ọba ọba na-enwekwa ngwa dịkwa ntu um, otu e, ọ dị ihe Oraifite na-etekwa ntu ọ dị Ọkịja na-etekwe ntu a mmiri asị ga etu a ka ngwa si tochaa na ya ogologo ogologo ancha na-etekwe some of them na-esikwa kaịkaị anụnwa so okay this very i believe this very water nọkwa here dị very very deep eji eji ugbo mm, ọ dị deep ọ dị deep ọ na mere atata na ya ada na n'ebe anya mm. then ya ada afọ azụ azụ na-egwugharịcha ebe niile mm. ịgazi ebe a from this bridge now ebe a buru ebe a dị very deeper than this place okay oh dị very nice thank you so much I dey grateful ka were wee and anyị ife ma this very place so ụmụnne m anụmayọ di steeti gọọmenti na-ayọkwa individuals ma ụmụnne anya dị iche iche na-alụgasị bitters na-alụgasị mmanya dị iche iche na emife dị iche iche to look into this very thing we are talking about these are some certain things ya bụ anyị help develop support ofa ọ ewepụ a lot of criminalities a lot of kidnapping a lot of unnecessary things dị uncalled for our youth na-eme engage in our land these days ọ ya help wepụsịa ụmụ ife a maka na ndị oyibo na-ekwusi idle mind is a devil's workshop onye nọ na-enweli ife ọ na-alụ enweli ife ọ mụọ ya alụ obido chebe echiche ọjọọ chebe ka ọ ya esigbu nwanne ya were ife ya chebe ka ọ ya esizuli ife nwanne ya mana ọ enye ajọ mmụọ ohere wee nwee ike ya uzuo gị mee ife na-adịrọ mma so i'm calling on the individuals on individuals and the state government ụmụnne anyị ndị a nwesịrị ego na-alụ ife dị iche iche bitas all these things they can help to develop this very place this can be another form of business for them everybody ama na-alụsi bitas everybody ama na-alụsi bitas. these are some certain things anyị need to look into na anyị nwere ife dị iche iche anyị ga-eji wee mepee obodo anyị nyere ụmụnne anyị aka mana anyị rapụrụ ụmụ ife a na-enega anyị ebe dị iche iche things na-adịrọ uncalled for ebe ahụ ka uche anyị dị rapụba anyị so ụmụnne m mee ka enu shon unu tụsara this very video n'ọka ọ dị mma ka anyị na-eme mee ka eshon ị na-efolo this very page maka na ife anyị na-eme na this very page bụ ka ọ dị mma anyị na-epromote ife dị iche iche dị n'ala Igbo awa people na amara na ọ na-eme exist si unu ụmụnne m daalụkwanụ unu ewe n'iwe na anyị na-eme isi oyibo na Igbo na ọ maka ụmụnne anyị ndị ọzọ dị iche iche na-anara anụ Igbo mana fa ndị Igbo ka ha nwee ike na-aghọta ife anyị na-ekwu so na ụmụnne m daalụkwanụ ya gazienụ bụ ndị mmadụ sokwa m na enene chanel a bika ma ụlọ biko nyere na aka ka na-enwetakwa m sọskraibas na-enwekwana m folowas na-agbakwana ụlọ notifikeshon ụlụ na na-adọrọkwana kọmentị na kọment sekshọn laik pana dis post ọjọọ ndị aka o si were na-eshi ya na grup na-eshi ya na wasap na-eshi ya evriwe maka na vidiyo anụnwa dị oke mkpa na na-aghọta maka na ụfọdụ pụtazi ya anaghịzi ama ihe akịtị na nnecha vidiyo dị gị mma i sevuo ya shielie onye ọzọ onwegoro ndị chọrọ ime mmemme chọrọ ịgba nkwụ na-achọ ebe ha ya enweta original maọbụ orijinal nkwụ ọkụ ebuku ahead of time eje na the location book way ahead of time nweta ya mgbe ọ dị n'ọkụ ọkụ ebisi ya ọ na-eme mmebi ahụ ọzọ mgbe apụta pụta aja enye onye a ego nke onye onye odo adịkodekonoko nke ya ebido n'oge ọ bụ na ya agba nkwụ disemba ebido like Nọvemba na-eme ụmụ ihe a na-ebu okwucha na-enwe enwetacha na-agwa ha nọdụkwa mgbede otu a mma ụkwụ n'ọnwụ ndị nọ na laịn ikwu ikwe na laịn ka ibe gị ọchakwanụ m ọha m n'ọnụ nke tata ya ọzọ